o nwere ihe onye isi anyị kwuru senetọ ọ sị na anyị ga na-asụ igbo maka ndị na-ana anụ igbo onye ọbụla ga-ege ntị ọfụma nwee nwanne gị nọ n'akụkụ kwuo onye igbo ya kọwara gị ihe anyị na-ekwu a chọrọ iji ohere a wee kelee onye ọbịa bịapụtara anyị nke ndị bekee na-akpọ vote of asụcha m bekee okpe ekene ka m ga-eburu bunye onye bịakwutere anyị na aha onye isi onye nke chineke dutere ka o duru ndị ọlụ zon ndị imo ndị naijiria jee n'ọnọdụ dị mma ebe chineke kwadoro anyị onye nke chineke kwadochara ọfụma wee wepụtara ya na kpọ osita bonaventure izu osita adị mma o sitele ya adị mma ọ ga-adịwa ruo mgbe ebi na biya ka anyị nọ anyị eriele ṅụọ ihe niile ee asagbakọagba eri uyi atọtụ ngụga unu ahụla na ngụga adaruola onye isi anyị anyị ekelele gị anyị sị ihe dịka ya akụkwala ihe dịka gị akụkwala ya chineke na wetara nke a ga-enye gị mmaji kwuru mmaji ọ ga-eme akpụtara gị gbara ndị igbo ihe enye ha ha eriju rijuo afọ nke ọbụla ihe ọjọọ na-eme n'azụ ị ga-anọ n'iru ọ na-eme na nkọ nkọnkọ ị ga-anọ n'iru ọ na-eme n'iru nọrọ n'azụ onye ọbụla na-achụ gị ada onye na-achụ nwe ada nwa ọkụkọ nwee nwe nwa ọsọ ọchụ nwa ọkụkọ nwe ada nwa ọkụkọ nwee gịnị anyị niile gbakọrọ n'ebe a taa site na ndị ọlụ ruo na ndị imo ruo na ndị yoruba na-eburu ọba ekele butere gị maka na enweghị ihe ọbụla na-eri eri a na nwa nwa na-eribe iji were nabata nwanne anyị nwoke nke onye eze ndị Igbo na ije nwanne anyị nwoke anyị na-asị bịara onye anyị ekelele gị okwu ijiri bịa nke ị ga-eji anaghị aka ya mma maka na anyị na-asị onye ọbụla hụrụ gị nwa cheta ihe mere nwa ya ihe mere nwa ya ga-eme ya nwa anyị na-asị ka ị ala ndị hapụ n'ụlọ ka ị siri rapụ ha ka ị ga-ahụ ha ga-aka mma karịa ka ha si iruo n'obodo Ghana ịgwakwana ha n'ebe ị siri bịa na ebigiri ebisi ike biruo na Abuja maka na onye edunyere bụ onye ma ihe ọkpọkọnatakwala ndị Igbo ịnụ anụ mmiri okwu ya nụkwa ihe niile o kwuru ọ kụzierela anyị ka anyị na-ama ka m si hụ gị onye nkụzi ụgwọ onye ọka mmụta ihe eji ihe ị mụtara taa were ya laa ka kụziere ndị be anyị anyị na niile gbakọrọ ọnụ n'aha mmadụ niile ka nkwanye ugwu ndị ụfọdụ ndị chetara aha ma ndị na-echeta aha ya maka na enwekwere ndị na-anọchiri anya anyị na mbụ na ite atọ wọlụ n'ụlọ omeiwu nwanne ya nwoke a na-akpọ nwa Chinemere Austin Chukwuke a na-akpọtụrụ gị na-akpọtụkwa Orizu na-akpọkwa mega ndị dị ka nwaka ibe ya biko onye na-echetara arịa ha akpọdele m n'obe maka na ekene ncha mmasị udo dịrị onye ihe ọma ga-eme na be ọgaranya ga-akọ na be n'ikeke chineke ihe niile mere ndị ọma ga-eme anyị niile kasị chineke bịa duru anyị niile laa n'udo nye anyị ọṅụ nye ọganihu ka anyị gbakọta ebe a ọzọ maka nkele nkele ka anyị ga na-ekele nwaanyị akịrị ka ọ na-akpọta ọzọ ihe ndị aka anyị gara n'aha Jizọs Kraịst